God bless IG Foundation. God bless IG Foundation. God bless IG Foundation. God bless Foundation. Ị na-akpa ego niile ị na-akpa nwekwara ife a ga-eji wee cheta gị. Taata bụ ụbọchị Fraịde bụrụ mkpụrụ abalị iri atọ n'ime ọnwa Ọgọst afọ puku abụọ iri abụọ na anọ ma bụrụkwazị ahịa eke. ebe anyị nọ wee ebe nke a na-akpọ International Conference Center nke dị n'Ọka isi obodo Anambra Steeti. Kedu ndị mere anyị ji wee nọdụ ebe a taata? ọkwa ndị IG Agụowo Health and Academic Foundation bụ ndị nke Jehova ji alụ ọrụ pụrụ iche n'obodo abụọ Anambra Steeti na Naijiria gbaa gburugburu ọ gịnị ka a na-eme tata tata ihe akpọrọ ya bụ nke akpọrọ n'ọnụ oyibo wee sị na Third Education Seminar and fit Phase of Scholarship Award ya bụ na ọtụtụ ndị mmadụ ị na-afụ ebe a ga-eji iru ọchị wee naghachi n'ebe nke ha si wee bịa ihe tọkarịsịrị anyị bụ na ndị ya bụ um, IG Aguowo Health and Academic Foundation kpebiri na ha ga-azụ mmadụ dị puku iri 10,000 n'obodo abụ Naịjirịa ha chọghị ịmụ ebe isi ịbụ onye Anambra ịbụ onye Borno ịbụ onye Lagos ịbụ onye Oyo steeti ebe ọ bụla ọ sọrọ gosi ọ bụrụ na na itozuo n'ogogo nke ha kwesịrị ịnọ na ya dịka ha na-eme nke a kpọrọ ule ya bụ exams nwanne ị ga-esoro na ndị iru ọchị ga na-achị site na ya bụ foundation anyị weburu kpekere wee na-ebugara onye bụ the founder ma bụrụ nwanne anyị nwoke bụ high chief um, IG agụowo onye nke eji ugo gbuzuo na n'ibo wee mmalụ ma bụrụ onye Jehova ji wee alụ nya bụ ọlụ n'oge gara aga mụ na ya kpara nkata ka m ya si kedu ife kpatara iji eme ihe dị etu a ọ sị na ya agwago Chineke na mgbe ọka enweghị ego na ọ bụrụ na onye ya ego na ọ ga-eji ewe jere ya ozi na etu ọ oh, bụ na onye gokwana ya na ọ ga-eji ejegidere ya ozi wee ruo mgbe a ga-achọ ya masị afrọ Uwe kwuo sị na ọbụnadị n'agbanyeghị etu dọla si eme agbago agbago agbada agbada na gị onye nwe anyị na ụbọchị ọbụla ọ ga-akwụsị ọrụ abụ ụbọchị ọ ga-akwụsị inye ya ego amanụgọta ife dị na-ekwu na ụbọchị ọ ga-akwụsị ịlụ ọrụ abụ ụbọchị Chineke ga-akwụsị inye ya ego ka anyị na-eneziri na Chineke ọ ga-akwụsị inye ya ego gị onye mana ego anyị ntị ife anyị na-emere ife abụrụ ka ụwa fụ kama nọọ ka wee gbasa ozi ọma iju onwe gị si ya bụ akụnụba Chineke nyere gị ọsọ ana ọsọ ụlọ ọsọ ụgbọala ka iji ya ego nwanne otu ụbọchị a ga-achịkọtakwanụ kedu ihe a ga-eji wee na-echeta gị aka m bụkwanụ maazị ifeanyi nwosu ka m pụtakwanụ and I'm proud I'm elated and obi aṅụrị obi ọ na-egbu m ka mmanya you know ọwụ kịta na ọ na-eme drọg ma ọ na-agba mkpụrụ mmiri ma I identify with him no mana he has come he has come a long way he's successful and everybody would want to associate yes and that I'm happy so Buzuo and myself we are based on the same feather and you can also see our family the imperial philanthropy family we are all about service to humanity service above self God cannot come down from heaven to wipe people's tears, to solve people's problems. Man is like a god to another man. Wow. That's what people don't know. So whatever we have, you give out to the society. And I'm also a Rotarian. Whatever you do must be the truth. It must be fair to all concerned. It must build goodwill and better friendships. And above all, it must be beneficial. If I remember Ajurumafo, oh, I'm one of our club member Imperial. So I'm like, uh, I help people. Many times in our form, it was a man, Ebube Chukwuzawan, Chukwuzawan, Igbo. bụ bishọp na Ozubulu na-enyere ọ ebe a ka imitikwe m many places na-emiti m ọ ebe a na-eme ụdị ya so wee na-asị na as far as onye bụla na-enu uwe a na-eme ihe ọma ihe ọma ga na-abịara ya and mụnwa bụ chief Edwin Azor na ime m invite na ị na emu di ya I will come rather than na a na-akwụ ọnwụ ebe a na-enwe anwụrị ka m na-aga ịghọtago na help pesin ya ka m na-aga asị na akwụlụ ụlọ mmadụ niile ga na-anata n'ụlọ chọlụ ofu ife a ga na-alụ ọbụna skuul ma ụzọ ma skolaship ụdị nke anyị na-eme taa ọ dị mma ma n'anya biko nụ si kọwalụ ndị ọra mmadụ niile nọ ndị diaspora ka a na-akpa si na si tinye aka n'ụlọ ee hapụkwa ife na-ekwu maka sekuriti ọ anyị nwa ga-edozi obodo ee my brother jisi ike anyị na-eme mma ee ị na-eme mma jisi ike You to now I'm m ezigbo akwụkwọ I am very intelligent so wee nweta em link to the Ijeagwu Health and Academic Foundation so my master nyere m ya so feel filu a so unfortunately I my mom mọmi na phone I'm very surprised mmadụ gwa m na this my condition I'm man on the ICC International Convention Center Ọka Mala Ekwete so honestly I'm one of the candidates and beneficiaries a scholarship today So I'm feeling fresh. I'm fully impressed. What with oh, the award today, sir? Uh, award again. What award laptop and 300, 350,000. Award laptop yes. na 350,000. Yes. Ọ dịghị ọkwa na scholarship here? o. Mba, nke a adịghị na scholarship, nke a m for today. Ka ife mere eziwe nyezie laptop na 350,000. Nna ha sị na ọ gbanịrị onye the best uh, student uh, senior secondary school. Uh. Yes. I feel happy, I feel good. Yeah. I want to thank Ejiago for all what he have done for me, for making me, for making me to have this gift here. It's a privilege for me, like to read hard. Mm-hmm. And I want to say a very big thank you to him. May God bless Agowo Foundation. He's doing a very good job, great one indeed, for helping those that is in need. I said, may God bless him and his family in Jesus' name. Um, ụmụakwụkwọ m na-akụzili tek na CKC um, mee competition na US a na-akpọ Challenge. So what a first Challenge bụ competition students from all over the world na-apply ebe a challenge ife akapa welo technology wee solve nsogbu um na-encounter in their various communities. Um, so um, akwụkwọ m na CK site mara Chineke bụ ndị um, gbaa first globally this year so yeah. <laughs> yeah, so, um, through the benevolence of the founder, um, IGR Go, Dr. IGR of Go, um, work a scholarship today, and not just that, um, for cash prize, I think for six of them, totaling 1.2 million naira, which is so awesome. And for myself, the coach, I also received like a very huge amount of money. And it's just so great, so awesome seeing what's happening here today. Oh, I agụ go for onye kpọkọrọ ụmụaka, onye na-eme ihe dị mma, onye Chineke gọziri, ọ na-agọzikwa ndị ọzọ. Ịma na asị na onye na-enye enye ka Chukwu na-enye. So onye nwa kpọkọrọ ụmụaka ọ na-enyere aka ka o mere ha mma ka o si every year ka o ji o ji agbakwa ụmụaka ndị mere ọfụma na skuul nwere ihe dị mma chọọ ha mma ka ha wee na-aga n'iru ekpere na ekpere wụ na ebe o si wee weta ego n'uwe ji aspọnsọ anyị na ọ ya anachigheli mmaji pụrụ mmaji feme ji wee ebe a bụ na nwa m nwoke so na ndị one of the beneficiaries of this IG Agowo Foundation today. I pray that God multiply his good deeds. ma sịkwa gị na anyị gbakwara mbọ nke anyị ji bụrụ mmadụ hmm? gụsi akwụkwọ anyị ike anaghị emepe akwụkwọ ụtọ a na-emekwa ike ma ebe fanọ olukwe mgbe a ga-enene nene anyị agbakwa mbọ weta taịntebụl na-enyekwa aka ebe ike lụrụ m efugo ụmụazụ na onwe ha tinyekwa uchu enkwe mgbe o lụrụ mkpọtakwa ma private lesin ticha ọ na-abịa n'ụlọ na-agbazikwelu ha ihe niile a ka m ma sịkwa Chineke enyekwazila aka tinyekwere aka nna anyị ukwu n'ime chineke bụ anyị ji agụụ onyenyekwere agbamume ya karịrị akarị dịka ee eh, icheta ha anya ya isi ka iji sikwu ike gụọ akwụkwọ agụtakwa ya ife ifugo